ebe Peter Obi wepụrụ ụkwụ n'akpa ụkwụ ụkwụ gị nwa bụ prọfesọ Soludo ama maka na ịbụ prọfesọ is one line academic achievement mana onye na-akọ ọnụ bụ abundance reservoir of knowledge he acquired knowledge from various angles indeed a prọfesọ of academic title he gathered knowledge from various angles ọ na-abụ oke ọkpọ gbara of ezekudene ọ na-arọ ya anya ọ nọ ndị mmụọ chiri ezekudene ọzọ ife na-eme expose real character kolọm mmadụ bụ power and the money onye kpata ego amarụ ka agwa ya dị ya na inye mmadụ ike ọchịchị mana ife eji ama ezigbo onye ndu bụ integrity the content of your character ihe njem ihe onyonyo a nna ya ukwu Soludo bụ na ị kwesịrị itenda open apology open apology to Mr. Peter Obi maka ịpụ otu a ị na-ekwu okwu